Daalụ ezigbo enyi m, abụ m Dọkịta C.P. Udochukwu Njọkụ nọ na Mahadum Naịjirịa nọ na Nsụka. Ọmụmụ ihe anyị ga-eme ugbu a bụ nke abụọ na ihe banyere teknọlọji a na-akpọ ịntaneetị. N'ọmụmụ ihe nke mbụ, anyị kọwara ihe ịntaneetị bụ. Ekwuru m na ịntaneetị dị ka ihe ndị bekee ga-akpọ Netwọk of Netwọks, Anyị mụtara na otu netwọk bụ njikọta kọmputa na ekwentị na igwe eletrọnịkị ndị ọzọ n'otu akụkụ ụwa. Netwọk nọ n'akụkụ dị iche iche n'ụwa bịaziri jikọta ọnụ n'otu nnukwu netwọk nke bụ ịntanetị. Anyị mụtakwara uru atọ a na-esi n'ịntanet erite. Uru nke mbụ anyị kwuru maka ya bụ na ịntanet na-enye mmadụ ohere ịgụ akwụkwọ bụ ịmụ ihe ọbụla a na-amụ amụ. Uru nke abụọ anyị metụrụ aka n'ọmụmụ ihe nke mbụ ahụ bụ na ị pụrụ inweta ego n'ịntanet site n'ịrụ ọrụ nkuzi na ya, ire ahịa, ịsụgharị okwu n'asụsụ ọzọ, ide edemede n'isiokwu dị iche iche, inwe ọtụtụ webụsaịtị nakwa itinye ọtụtụ vidiyo na YouTube. Anyị mụtakwara na ị ga-esi n'ịntaneetị wee kwalite amamihe gị dịka inweta ego, otu isi arụ ọrụ, otu isi ekwu okwu, mmekọrịta na ihe ọbụla dị gị mkpa, na-akwụghị ụgwọ ihe ndị ahụ niile ị ga-esi n'ịntanetị nweta wee mee ihe ndị a. Uru ọzọ anyị rụtụrụ aka bụ na ịntanetị na-akwalite mmekọrịta gị na ndị mmadụ. Anyị kwukwara na ịntanetị ga-enyere gị aka inweta ndị ga-enye gị ọzụzụ na-akwụghị ụgwọ, nakwa ndị pụrụ ịkpọ gị ọrụ, nye gị ihe ị ga-arụrụ ha, ha kwụọ gị ụgwọ, mana ndị ahụ nọ n'ebe dị anya, gị na ha nwere ike agaghị ahụ ihu na ihu. Anyị ga-aga n'ihu na ọmụmụ ihe nke a, ikwupụta uru ndị ọzọ ị ga-erite mgbe ị na-etinye ekwentị gị ma ọ bụ kọmputa gị n'ịntanetị. Ịntanetị ga-enyekwara gị aka ịnọ n'ụlọ gị sonye na ihe ndị si mba dị iche iche n'ụwa na-eme na mba ọzọ ma maọbụ n'ịntanetị. N'iji maa atụ, eso m na mmadụ asatọ haziri ụzọ dị iche iche a ga-esi jiri nkwupụta enwegasịrị banyere anwụ na mmiri ozuzo nyere ndị ọrụ ugbo nọ n'Afrịka aka ịkọpụta nri n'afọ niile na-enweghị ọdachi ọbụla. Anyị nọ n'ụlọ anyị dị iche iche rụọ ọrụ a site n'ịntanetị. Abụ m onye naijiria Mana ndị mụ na ha soro rụọ ọrụ ahụ sitere mba Kenya, Democratic Republic of the Congo, Switzerland na Czech Republic. ịntanetị bakwara uru na mmepe obodo, na-emekwa ka a mara obodo amara na mba ụwa. Obodo ga-esitenwu esite ịntanetị nweta ndị nwere ike inyere ha aka gwuo umi mmiri ọṅụṅụ ya bụ borehole n'asụsụ Bekee site n'anyanwụ nweta ọkụ eletrik nke a na-akpọ sola ineji, rụọ ọbọ akwụkwọ maọbụ na n'asụsụ Bekee, rụọ ebe a na-amụ aka ọrụ maọbụ Vocational Center, nakwa tinye ihe ndị ọzọ na-enyere ndụ aka. Obodo ga-esitekwa n'ịntanetị mee ka mba ụwa mara akụkọ ya, nri pụrụ iche ọ na-esi, ihe ọ na-emepụtagasị, ụmụ ya welitere isi, nakwa mmemme na omenala ndị ọzọ eji mara ya. Ime nke a anaghị ewe ụdị ego a na-emefu n'ibipụta ihe ndị a na akwụkwọ. Ndị mmadụ na-esikwa n'ịntanetị enweta enyemaka ego, mkpụrụ akụkụ, ngwaọrụ na ndụmọdụ ha ga-eji kwalite ọrụ ugbo ha. A na-enwetakwa enyemaka ego maọbụ ngwaọrụ maọbụ ntụziaka e ebido maọbụ akwalite ọrụ aka maọbụ iji ozi ọzọ esi akpata ego. Ka m otu atụ n'ebe a, ụmụ amaala Naịjirịa abụọ, aha otu n'ime ha bụ Maxwell, chọpụtara iji ozi na-aza Scholar X. Ị ga-ahụ ha na webụsaịtị ha bụ www.scholarx.org. Ha si n'ịntanetị mata na Injini na-achọ ụmụ Afrịka ha ga-enyere aka ibido ọrụ pụrụ iche ha ga na-arụ maka ịkpata ego na ịkwalite ọmụmụ akwụkwọ. Injini ndị nke nọ na www.injini.co.za bụ ụlọọrụ na-akwado ụmụ Afrịka ibido ụlọọrụ maọbụ iji ozi. Ha na-enyekwa aka ka ọrụ ebidoro ọhụrụ na-aga nke ọma. injini nyere Maxwell na enyi ya ọzụzụ na ego skọla X jiri malite ọrụ. injini chọtakwara ndị ọkachamara na-enye skọla X ntụziaka otu ọ ga-esi na-aga n'ihu. skọla X bụ naanị otu n'ime igurube iji ozi na ụlọ ọrụ nwetara enyemaka dị otu a. site n'aka ọtụtụ ụlọ ọrụ nọ n'ịntanetị na-akwado ibido na iwulite ije ozi ma ọ bụ imepụta ihe a ga-ere ere. Uru ọzọ bụ dịka UNESCO kwupụtara n'afọ 2020, na ịntanetị nwere ọtụtụ akwụkwọ, ngwaọrụ na ihe ndị ọzọ a na-anaghị akwụ ụgwọ maka ha, nke na-enyere ụmụ akwụkwọ ndị nkụzi na ụlọ akwụkwọ aka na n'ịmụta akwụkwọ, n'ịkụzi ihe, na nlekọta nakwa na mmekọrịta na-eweta ọganihu. Iji maa atụ, ọtụtụ foto na vidio ejiri mepụta ozi a si n'ịntanetị Ozi a na onwe ya dịkwa n'ịntaneetị. Uru ọzọ anyị ga-ekwupụta n'ọmụmụ ihe nke a bụ na ịntanetị na-eme ka mmadụ nwee nkwuwa okwu, nwee ike mee mkpesa mgbe a na-emegide ya. mgbe a na-anapụ ya ihe ruru ya, ma ọ bụ na ndị ọchịchị anaghị enye obodo ya ihe ha kwesịrị inye ya, n'ihi na mkpesa emere mere n'ịntanetị ga-ewetara onye mejọrọ nnukwu ihere n'ụwa niile. Ọtụtụ mgbe, a na-enye onye mere mkpesa ahụ ihe ọ na-achọ. Esiwo m na twita dị n'ịntanetị mee mkpesa ndị globalcom jiri kwanyere onwe ha ùgwù. kwụsị kpamkpam izitere m ozi ndị ahụ na-anaghị ekwe mmadụ kuru mmiri ṅụọ tọgbọ iko. Emere m nke mgbe oku niile m kpọrọ ha n'ekwentị ka ha kwụsị ya na-amịtaghị mkpụrụ. Ozi niile nzigere ha n'SMS si ha ezitezile m ụdị ozi ndị ahụ dị ka mmiri a n'elu okwute. Ejigokwa m email mere ndị national Human rights commission mkpesa mịtara mkpụrụ. Mata na a na-esikwa na Facebook, Instagram na websaịtị eme mkpesa. N'ebe a ka anyị ga-akwụsị ọmụmụ ihe anyị banyere ihe ịntanetị bụ na uru dị iche iche esi na ya erita. Anyị kọwapụtara ihe karịrị uru asatọ na ọmụmụ ihe nke mbụ na ọmụmụ ihe nke abụọ a. Ọ bụrụ na ị nwere ajụjụ site n'ọmụmụ ihe a, zigara ya pichas na Facebook. Pichas bụ P-I-E-C-H-A-R-T-S ma iziga ya na ma ọ bụkwa i ziga ajụjụ gị na rigby.africa@unn.edu.ng. Ka esi e, ede Rigby bụ R.I.C.T.H.E, idee kpọm dee Afrịka, dezie at e Ọmụmụ ihe a bụ Researchers on ICT na Education in Africa na Commonwealth of Learning. na-ewetara gị ya. Ọ bụ Researchers on ICT na Education in Africa maọbụ Read Africa na nkenke bụ ndị haziri ya bụ ọmụmụ ihe, mana Commonwealth of Learning bụ ha nyere nkwado ego eji wee mepụta ya wetara gị ya. Daalụ maka ige ntị!